ndewo ndị be anyị e, aka m bụkwa onye nkụzi gị maazị Obinna Okafọ e, ọ bụ ndị ụlọ ọrụ a na-akpọ Selected Bilateral Educational e, Consultancy ka na-ewetara unu ihe ọmụmụ a n'asụsụ Igbo dịka anyị kwuru na mbụ a na-akụzi asụsụ dị iche iche ebumnobi nke a bụ iji wee fụ na anaghị enwe ihe ọgbata ofie na mmekọrịta mmadụ n'ibe ibe ya n'izuụka gara aga eji m n'aka na unu mere ihe anyị gwara unu mee ya bụ ihe ọmụmụ anyị n'asụsụ Igbo anyị nebere anya n'iji eh, mkpụrụ edemede dị iche iche wee mebe gịnị wee mebe mkpụrụ okwu ya bụ using the Igbo letters of alphabet to form words wee nye unu ihe unu ga-eme n'ụlọ naanị ihe m nwere ime eji m n'aka na unu jee n'ihe a na-akpọ comment section ya ebe a mapụtara ka unu kwuo okwu ka unu zaa ihe omume nyere unu ya bụ asaịmentị enyere unu n'oge gara aga na nke taa ihe anyị ga-eneba anya bụ iji mkpụrụ okwu ndị ahụ anyị mebegasịrị wee mee gịnị wee mebe ahịrịokwu iji mkpụrụ okwu ya bụ formation from words we have already formed we are going to use them to make eh, sentences in Igbo ya bụ n'asụsụ Igbo ya ọ bụrụ na ị e na-eme ahịrịokwu maka na ahịrịokwu bụ ihe a na-akpa ya bụ gịnị sentence ọ dị ihe ndị a na-eneba anya ihe ndị mebere ahịrịokwu nke mbụ kedu ihe bụ ahịrịokwu ahịrịokwu bụ okwu ole na ole ya bụ mkpụrụ okwu ole na ole ejikọtara ọnụ gara n'usoro nwee nghọta ya bụ kedu ihe bụ na ejikọtara ọnụ gara n'usoro they are not done anyhow you like it we have rules o nwere usoro ọ na-efolo usoro ọ na-agbaso wee na-eme gịnị na-emebe ahịrịokwu nke mbụ bụ na ahịrịokwu na-enwe isi ahịrị ihe a kpọrọ eh, eh, subject ya bụ doers or performance of an action ahịrịokwu na-enwe ngwa ya bụ gịnị vowel ya bụ na ahịrịokwu nwere ihe ndị na-emebe nke mbụ bụ isi ahịrị isi gịnị isi ahịrị ihe a kpọrọ subject ahịrịokwu na-enwe ngwa ihe a kpọrọ gịnị ihe a kpọrọ verb oge ụfọdụ ahịrịokwu na-enwekwana ihe a na-enwe ihe a na-akpọ nnara ma ọ bụ gịnị mmejụ nnara maọbụ mmeju ha na-akpọ ọbjet ha na-akpọ gịnị ọbjet object here ọ bụrụ na a na-emebe ahịrịokwu maka na anyị ekwugo n'okwu mkpụrụ okwu ole na ole ejikọrọ ọnụ na-emebe gịnị na-emebe ahịrịokwu mkpụrụ okwu ole na ole jikọrọ ọnụ na-emebe gịnị na-emebe ahịrịokwu anyị wee kwuo na ahịrịokwu bụ mkpụrụ okwu ole na ole ewekọtara ọnụ nke gara n'usoro ma nwee nghọta nke gara n'usoro ma mee gịnị ma nwee nghọta anyị ga-eneba anya na ọmụmaatụ ahịrịokwu mee gịnị dị iche iche anyị ga-eneba anya na ahịrịokwu ọ bụrụ na ị nee anya nke mbụ obi obi bụ mkpụrụ okwu ka ọ bụ bịara be anyị obi bịara gịnị be anyị obi bụ mkpụrụ okwu bịara bụ mkpụrụ okwu be bụ mkpụrụ okwu anyị bụ gịnị mkpụrụ okwu site n'ijikọta mkpụrụ okwu ole na ole ndị a anyị mebe ihe a na-akpọ gịnị ahịrịokwu ya bụ gịnị a sentence we have formed a, a sentence eji m n'aka na na-aghọta ihe anyị na-ekwu nke a bụ mkpụrụ okwu nke a bụ mkpụrụ okwu nke a bụ mkpụrụ okwu nke a bụ mkpụrụ okwu anyị nweta ihe a na-akpọ gịnị ahịrịokwu ya o nwere ihe nkwuo oge anyị na-ekwu anyị si na ezigbo ahịrịokwu na-enwe ihe a na-akpọ isi ahịrị ya bụ subject ị na-anya ebe a subject aha ka anyị kpọrọ isi ahịrị performer or doers of an action ị na-anya ebe anyị nwere obi kedu onye bịara be anyị onye anwa bịara be anyị bụ gịnị isi ahịrị ya bụ gịnị obi ịna-anya bịara dị n'ebe a bịara bụ kem ya bụ ihe a na-akpọ gịnị ngwa bịara dị ebe a ebe a bụzi gịnị be anyị ya bụ ihe a na-akpọ receivers of an action ihe anyị kpọrọ dịka gịnị nnara obi bụ onye mere ihe ya bụ the doers of an action ihe o mere bụ gịnị bịara kedu onye ọ bịara bịa nyanwa bụ gịnị nara ihe a anyị emebego gịnị mkpụrụ okwu ma ọ bụrụ anyị emebego ahịrị okwu ị na-anya ebe ịfụ mkpụrụ okwu mkpụrụ okwu mkpụrụ okwu mkpụrụ okwu nke a wee mebe gịnị ahịrị ka anyị nyekwa ọmụmatụ ọzọ obi na ada na-eri nri obi na ada na-eri nri ọ bụrụ na ị na-anya obi bụ mkpụrụ okwu na bụ mkpụrụ okwu ada bụ mkpụrụ okwu na bụ mkpụrụ okwu eri bụ mkpụrụ okwu nri bụ gị na mkpụrụ okwu Efu na mkpụrụ okwu ole na ole anyị wekọtara ọnụ ebe a ka anyị ji wee mebe gịnị ahịrịokwu ya bụ na obi and ada are itin. or they are eating food ya bụ obi na ada are eating food anyị na-aghọta ihe anyị na-ekwu efu na ya emebego gịnị na ya emebego ahịrịokwu cheta na ahịrịokwu na-aga n'usoro dịka m kwuru na mbụ ị gaghị anọkọta mebe ahịrịokwu n'ụzọ na-eziri ezi ịpụta nkịta esi eri nri ada obi eri nri ada obi ibido n'ebe a eri nri ada na obi ifuru na ọga ọgarọ n'anya ya bụ na ezigbo ahịrịokwu na-enwere usoro ọ na-eso wee na-eme gịnị wee na-aga ezigbo ahịrịokwu nwere usoro ọ na-eso wee na-eme gịnị wee na-aga ihe ọzọ wee bụrụ ka anyị nyekwa ọmụmatụ nke atọ tupu anyị wee nye ihe omume ịbịa na ọmụmaatụ nke atọ m nwere ike si nke atọ chike churu mmiri churu mmiri ihe a bụkwazi gịnị bụ ahịrịokwu chike bụ otu mkpụrụ okwu churu bụ otu mkpụrụ okwu mmiri bụkwazị gịnị otu mkpụrụ okwu ee ya bụ chike feshte wọta ị naghị ebe a chike bụ naanị otu churu bụ otu churu bụ otu mkpụrụ okwu ndị anyị wekọtara ọnụ bụ gịnị bụ ihe a na-akpọ ahịrịokwu cheta na ị na-emebe ahịrịokwu o nwere usoro ọ na-agbaso dịka m lụtara aka ị gaghị anọkọtasị ee churu mmiri chike churu mmiri chike ya bụ na ahịrịokwu nwere usoro ọ na-eme gịnị ọ na-agbaso atụrụ m anya mma edepụtalụ gị okwu ole na ole ị ga-eji wee mere m ahịrịokwu lee ihe ọmụmụ ị ga-eme n'ụlọ achọrọ m ka ijiri jiri ihe ndị a wee mere m ahịrịokwu jiri okwu ndị a mebee ahịrịokwu nke mbụ gara nke abụọ edemede nke atọ agụmagụ achọrọ m n'ahịrịokwu ị ga-emebere m ka ị m ihe ndị a gara edemede agụmagụ cheta na ebe ị ga-ede ihe ndị a bụ na kọment seshọn ya bụ ebe ahụ a mapụtara ka ị wee na-eme gịnị na-ekwuwapụta echiche obi gị banyere nkụzi anyị daalụnụ